Bịa rie apụtaghị bute nsogbu bịa. Bịa rie apụtaghị bute nsogbu bịa. Invitation to a feast does not mean bring your problems.